ndị kọrenti nke abụọ isi nke atọ anyị na-amalite ọzọ ime ka mmadụ mara anyị ma ọ bụ mkpa akwụkwọ ozi ime ka mmadụ mara anyị na-akpa anyị inye unu ma ọ bụ ịnara unu dịka ọ na-akpa ụfọdụ unu onwe unu bụ akwụkwọ ozi anyị nke edeworo n'ime obi anyị nke mmadụ niile maara na-agụkwa ebe e mere ka unu pụta ìhè na unu bụ akwụkwọ ozi Kraịst nke anyị jere ozi ya nke a na eji ink dee kama ọ bụ mmụọ nke Chineke dị ndụ ka eji dee ya ọ bụghị n'elu mbadamba nkume kama ọ bụ n'elu mbadamba ihe dị iche bụ obi nke anụ arụ ntụkwasị obi dị otu a ka anyị nwekwara site n'aka Kraịst n'ebe Chineke nọ ọ bụghị na anyị ruru n'onwe anyị ịgụ ihe ọ bụla ka o sitere n'onwe anyị kama iru eru anyị sitere na Chineke onye mekwara anyị ka anyị rue ịbụ ndị na-eje ozi ọgbụgba ndụ ọhụụ ọ bụghị nke ihe e deworo n'akwụkwọ kama ọ bụ nke mmụọ nsọ n'ihi na ihe ahụ e deworo n'akwụkwọ na-egbu egbu ma mmụọ ahụ na-enye ndụ ma ọ bụrụ na ije ozi nke ọnwụ nke e deworo n'akwụkwọ nke a tụworo n'elu nkume bịara n'ebube nke mere ụmụ Izrel apụghị ilegide iru Mozis anya n'ihi ebube nke iru ya ebube nke a na-eme ka ọ ghara ịdị ire ije ozi nke mmụọ nsọ ga-esi agha ghara ịdị ire karị na ebube n'ihi na a sị na ije ozi nke ọmụma ikpe bụ ebube ije ozi nke ezi omume ga-ewebiga ebube oke karị nke ukwuu n'ihi na ihe emeworo ka ọ dị ebube emeghị ya ka ọ dị ebube n'akụkụ a n'ezie n'ihi ebube ahụ nke karịrị nke ukwuu n'ihi na asị na ihe a na-eme ka ọ ghara ịdị ire ji ebube bịa ihe na-adịgide dịkarịrị na ebube nke ukwuu ya mere ebe anyị nwere olileanya dị otu a anyị na-ekwuwa okwu nke ukwuu anyị adịghịkwa ka Moses onye na ekwudo ihe mkpudo n'iru ya ka ụmụ Izrel wee ghara ilegide anya ruo ọgwụgwụ ihe ahụ a na-eme ka ọ ghara ịdị ma e mere ka uche ha mee etili n'ihi na ruo ụbọchị taa na ọgụgụ ọgbụgba ndụ ochie otu ihe nkudo ahụ na-adịgide ebe a na-ekpugheghị na a na-eme ya ka ọ ghara ịdị ire n'ime kraịst ma ruo ụbọchị taa mgbe ọbụla a na-agụ akwụkwọ moses ihe nkudo na-adịgide n'obi ha ma mgbe ọbụla ọ ga-echegharịkwute onye nwe anyị ewepụ ihe nkudo ahụ ma onye nwe anyị bụ mmụọ ahụ ma ebe mmụọ nke onye nwe anyị nọ n'ebe ahụ ka mmadụ nwere onwe ha ma anyị onwe anyị niile ebe anyị nwere iru nke ekpupuworo ihe mkpudo na-egosi ebube nke onye nwe anyị dịka enyo a na-ewugha anyị ruo n'otu oyiyo ahụ site n'ebube ruo ebube ọbụna dịka a na-enye ya site n'onye nwe anyị bụ mmụọ nsọ